lelelelele ele egbe hegide n'elu ọkụ ka ekpokogudo ụmụnya ka o chekwebe maka na ọ marụ na nta ndụ ụmụnya ka egbe chọtarụ mụnye irugide ala yọgide maka na ọ marụ n'oge jekoje mite kpụrụ egbarakata tigide akwụshighị akwụshi egwu ejide ọdụnụ maka na egbarakata abụghị egwu ikorodo alụ n'onwe onye na-abịa kwagide egbarakata anyị nụrụ ụba anyị bịara ugburu egbe mmadụ gonadachichike isi ụkwa manụ ugoda amagụ na ọchụgụda ngwere na-enye na onwe onye ji ekwu isi n'ụkọ elelelele tọọ ntị ka ịbịa n'ụmụ akụkọ anyị o nwere akụkọ uche anaghị echefu o nwere ụzọ ụkwụ gaa aja niile bilite kọba akụkọ ihe mere mgbe gara aga o nwere ihe aka ga-emetụ ọjụba ajụjụ maka na anya akwụgo aka emetụgo mana ajụjụ kejuru na lalobi ya o nwere ụda ntị nụ akpata oyi ezuo ya ahụ niile akụkọ ihe mere na-aba anyị bụ aki ekweghị ya ọtịta dai uche ya marago ihu desuru ịkọrọ ọnwụ dara na be mgbe gara aga mmiri manyụrụ ọnwa na n'ọmụ nkwụ a sịkwana megbula a sịkwana m ekwu na maka nọ na-abụ mụ na ndụ okenye kpawa anya ha niile na-akọwa akụkọ ụfụ mkpamkpa dị egwu kpara na be dị egwu kpara maka na-erugharị taa onye mere anyị n'ire ekweghịkwa ala ala ogbunigwe na agụụ bịara anyị ọbịa gbasasịa ili na be anyị niile anyị bịakwutere anyị na-akwadoghị akwado gaa n'ezinụlọ niile were ihe anyị bịara dịka ide mmiri kpochapụ ọtụtụ ndụ ụmụaka ọghọrọ n'ike tupu ha chaa echefughị m nwa mba ofesi gbara onwe ya ọkụ n'iwe ọtụtụ lara kọrọ ha ọtụtụ bụ ejirimara ha ọtụtụ bụ ọṅụ udo na ezumike anyị niile gwụrụ agwụ nke ka nke bụ na ya bụ agha ka na-erugharị ncheta ihe mere anyị chefu ya gbara ya mee mana anya kpọrọ anaghị n'iyi ebe ka dị n'isi anyị ka ọ dịrị idozibe ala anyị anyị ka ọ dịrị anaghị agbakwa ka arị elu ọjị ka anyị ji jikọọ aka ebe anyị anya mmiri nke anyị megoro n'otu n'otu ọ fọrọ hụ njikọ aka nkwụcha abụghị ụjọ maka na ihe ụga na-ata ntị na-anụ ya anya na-ele anyị bụ anyị iwe mana mgbe ọbụla anyị jidere akpụ egwatugbo ofe okwumaga na sị na ya agaghị ihe eji na ọkụ gbara ọzara hapụ ije gara ya na nna ya na di ya aga n'agbanyeghị na akụnụba anyị niile soro agha laa anyị ka na-aracha ofe e jiri okporoko sie ọchụnwa akụkọ nwekwa ada ọchụnwa ehi ka anyị gbadokwa anya maka na enwe hapụ osisi aka akpara ya ka anyị gbadokwa anya maka na ụbọchị aka hụrụ ntị ọ maghị ụra okwukwe n'aka ghara nkụ aka ọ bụrụ njide nụrụ ọnụ maka na-ekwughị ekwu mere ọnụ a na-ekwu na ọdụ enwe pere mpe dinta ewere ma na-egbuburikwa ya ihe egbe na-eri adịghị udele mma ma n'ọkwọ ka nsị ya dị ire ya fụrụ ala anyị anụ na-agba egbe ọ na-ata nri ala titubere ugo anaghị anapụnwu ya osisi kpọrọ nkụ a na-ele anya ọdịda miwara mkpụrụ ihe egbe na-eri adịghị udele mma mana ụmụ chukwu riri elu ọjị kpa ya nkụ chi gị kwara gị akụ onweghị onye ga-egbochiwu ya ọhịa wọrọ anyị nkụ bụzi ebe azụmahịa anyị ala chi ya tere ude na-egbu ndị ya ka mmanya biya pụrụ